amara n'udo nke chineke dịchasịara unu n'ogo ebe ọ dị ukwuu n'aha jizọs abụ m ezi nwanne unu nwoke obichukwu tony eberechukwu olu a na-abịara unu site na ụlọ ọrụ ndị life world ministries ngalaba ndị baptist missionary association nke mba ụwa niile gbara gburugburu site na ngalaba nke afrịka na nke naijiria Ọ bụkwa site n'ime Olọgụrụ nke dị n'ime Ibadan na Ọyọ Steeti ka olu a si eru nso n'oge dị ugbu a. ịga n'ihu na ihe a ga-eji mee ntụgharị obi na mmụta anyị n'ụbọchị nke taa, ọ ga-esite n'akwụkwọ nke onye amụma Jeremaya. Jeremaya amaokwu isi nke iri atọ na abụọ. M ga-agụ amaokwu nke iri na asaa Jeremaya 32:17 akwụkwọ onye amụma Jeremaya isi nke iri atọ na abụọ m ga-agụkwa na nke iri na asaa ọtị ewo onye nwe anyị Jehova lee gị onwe gị emewuo eluigwe n'ụwa site na ike ukwuu gị na site na ogwe aka gị esetiri eseti, ọ dịghị ihe ọ bụla karị gị ime. Ka Chineke gozi okwu nke a n'ime anyị ka onye anyị ezi ndụ na nghọta nke pụrụ iche n'ihi Jizọs Kraịst bụ onye nwanyị anyị amen n'ịga n'elu ihe a ga-eji mere isiokwu n'ụbọchị taa ma n'ebe anyị gụpụtara bụ chineke nke pụrụ ime ihe niile ọzọkwa chineke nke pụrụ ime ihe niile ọ bụ na ile anya n'ebe anyị gụpụtara efu na onye amụma jeremaya lewe anya na ebe niile dị iche iche n'ihe niile nke gbara gburugburu wee kwupụta okwu a nke agbamume wee okwu a nke nwere nkwụdosi ike wee kwupụta okwu a nke nkasi obi wee kwupụta okwu a nke na-eweta okwukwe nke pụrụ iche n'ihi na e nwere ike dịgasị iche iche ma ike ndị a niile na-ada mba ike ndị a niile bụ naanị na mgbe ka ha ga-adịgide ha adịghị ete aka jeremaya wee na-akọtara anyị ọsị chineke onye ji ogwe aka ya wee kee eluigwe n'ụwa ọ bụ na ile anya efu na okike eluigwe n'ụwa a bụ chineke bụ onye ji ya anya isi ọ dịghị chi ọzọ nke nwere ike ikute ma nke ihe eturi isi ma nke ya anyala isi na ya kere eluigwe kee ụwa n'ihi na ike ha niile bụ sọsọ n'ụwa ka o jedebere a nwere ike inye ego nwa mgbe nta ha nwere ike inye nwa nwa mgbe nta ha nwere ike inye ndụ ha nwere ike inye ndụ ha nwere ike inye gị ihe akwakume ihe nwe ma ọ bụ mm, ụmụ ihe ha ji mm, emejugo mmadụ anya ma ha apụghị esi na ha ji ike ha wee kee eluigwe n'ụwa ya bụ one of the greatest attribute chineke nwere karịa chi ndị mmadụ ji aka ha wee mee jeremaya wee chọpụta ihe a wee sị lee ewuo onye nwe anyị jehova lee gị onwe gị emewuo enyigwe n'ụwa niile site n'ike ukwu gị na site n'ogwe aka gị esetiri eseti lebakena n'anya okwu ndị a ịfụ na chineke karịrị mkpa ọbụla nke na-abịakwute mmadụ ịfụ na chineke karịrị mkpagbu gị niile ịfụ na chineke pụrụ ime ihe niile gịnị na-eche gị aka mgba gịnị na-eme gị obi ji alọ gị mmiri gịnị na-eme gị iji elechighị anya azụ n'ebe ị gafegwuru na. Gịnị na-eme gị iji akwa akwa ndeeri? Hichaa anya mmiri, n'ihi na Chineke pụrụ ime ihe niile. Lekene ndụ Job. Mgbe Ekwensu bịara nwela Job ọnwa Job wee ebe ebe na mbido mbụ na etiti ọbụnadị ihe uri anya niile ọbụnadị na nlufu ya niile na ọnwụ nke ụmụ ya niile jobu nwere olileanya nwoke na olileanya mara kene na chineke pụrụ ime ihe niile lekene ndụ job na ngwụsị ya lee ihe job kwuru na job isi iri anọ na abụọ osi lee chineke amaara m na ime ihe niile a nne pụrụ ime ihe niile chineke pụrụ ime ihe niile ihe a okwuru kwuru mbụ jobu ihe a ka jeremaya na nke ebe ọ dịghị ihe ọbụla karịa gị n'ime ka bụ mkpa gị hichaa anya mmiri ka ihe bụ mkpa gị kwulite kwurushin nwee olileanya ka bụ mkpa gị chineke azawo gị ekpere kwere nke a si ike ị ga-afụ ekpere gị n'izuụka na-abịanụ n'aha jizọs onye amụma ekwugo ị ga ekpere gị n'ọnwa a anyị nọ n'ime n'ihi na ọnwa nke a bụ ọnwa mbuli elu nye gị yes na onwe gị ọnwa nke a bụ ọnwa ihe jitaghara egwu ọṅụ ọnwa nke a bụ ọnwa ihe ee na chineke dị mma n'ihi na ị ga-ekwupụta ịdị e mma nke chineke ọṅụ gị ga-ezu oke n'ọnwa nke a ị ga-afụ ihe ịrịba ama nke ga-atụ gị n'anya ọ bụ na ya gwa gị asị ebee ka nke a si mana achọrọ m ịgwa gị na chineke emechagwo kesi gị chineke ga-esetụ oge chineke ga-echeta gị chineke ga-eme ka ihe ndị a niile chere gị aka mgba n'ihu ihe ndị a niile bụrụ gị ihere bụrụ ihe ga-ehuru dịka osimiri gabiga ị ga-afụ mmeso ọma amara na mbuli elu nke chineke n'ebe ọ dị ukwuu ị ga-apụ nzọpụta nke chineke nke dị ukwuu ọkwa ndụ gị a egwu ọṅụ gị ga-adọta ọtụtụ ndị mmadụ nyefe chineke n'ihi na ọtụtụ ndị kpara gị emu na mbụ ha ga-echighata azụ wee gba gị congratulations chi nke gị ehogo jeova zawo ekpere jeova ga-atụgharị gị ajụ jeova ga-ezute gị ikwere nke a kwee haleluya emem kwere kwụsị ike jidesi okwu ya ike n'ihi na ugbu a bụ oge gị lekwasị anya ebe a gụpụtara ka agụkwa ha ọzọ kwụsị ewo onye nwe anyị jehova lee gị onwe gị emewo eluigwe n'ụwa site n'ike ukwu gị na site n'ogwe aka gị esetere eseti ọ dịghị ihe ọ bụla karị gị ime na ndụ gị gịnị karị chineke ime onweghị onweghị asị gị onweghị chineke pụrụ ime ihe niile ga-ezute gị n'ebe ọ dị n'aha jizọs gị onye na-ege ntị gị onye nọ na mgbakasị ahụ gị nọ na mkpagbu n'oge dị ugbu a nara jizọs dịka onye nwe gị na nzọpụta gị n'ihi na nke a bụ mmalite iji fụ ihe ịrịba ama n'ime ndụ gị iji wee fụ mara na chineke pụrụ ime ihe niile n'ime ndụ gị nabata jizọs ọ ga-eme ka ị pụọ n'uru ọ ga-eme ka ị pụọ na mkpagbu ọ ga-eme ka ị pụọ n'ihe ụkọ ka ị na-ana na nke a chineke ga-ede afa gị n'akwụkwọ nke ndụ hichapụ afa gị n'akwụkwọ nke ọnwụ mee ka e bụrụ onye agọzi agọzi na onye buliri elu n'aha jizọs hụlata isi akpere ekpere chineke onye nwaanyị na chineke lee ụmụ orike ndị a ndị nke hụlatara isi n'oge dị ugbu a mere ha ebere wụkwasị ha ngọzi gị na amara gị hichapụ afa ha n'akwụkwọ nke ọnwụ deba ya afa ha n'akwụkwọ nke ndụ ka ha bụrụ ndị nke edegharị egwu ọnwụ gosipụga ha n'ebu chineke nke pụrụ ime ihe n'ime ndụ ha ebe ha na-azụ apụ ha nabata ha niile ekpere na eche nke obi ha n'ihi jizọs kraịst bụ onye nwanyị amen unu ndị na-ege ntị n'oge dị ugbu a unu chọọ ịnwetakwa okwu a karịsịa maọbụ ajụjụ ma ihe ịrịba ama ma testimoni unu ga-enweta n'igwe okwu 08056719493 ọzọkwa 080 56719493 mata na amata na okwu a na-abịara ọnụ site n'ụlọ ọrụ ndị Life world Ministries ngalaba ndị Baptist Missionary Association nke mba ụwa niile gbara gburugburu site na ngalaba nke Afrịka na Naịjirịa site n'ime olugbu eru kwụsị eru n'aka ka onye nwe anyị gozie okwu nke anyị n'ime ọnụ ka ọ tụgharịa ọnụ na dị kwesịrị ekwesị zitekwa ọnụ mee ka ọ ṅụọ unu zuo oke n'ihi jizọs kraịst bụ onye nwanyị anyị amen ka ọ na-atụgharị uche n'okwu ndị a n'ihe niile onye nwanyị ga-eme ka iru ọma ya mụkwasị ọnụ n'ebe ọ dị ukwuu n'aha jizọs amen